hei bịakwanụnụ nke nna anụ onye na-afụ ebe anụnwa bụ barista Jude ọfọ ọ bụ onye ọsụmohu nke dị n'ihe a local gọọmenti area na Anambra steeti ewee na-akọwa na barista anụnwa na nwanne nwoke ọtọ ọbụ e, dọkịnta na ala ụlọ ka fajefu nnefa na nna ha ịmagonu otu a ga-aba anọkatasị ka anyị gụụ na ma ọnụ ụlọ nke ekeresimesi ka onwe ihe a na-eme fa wee naba ka fajefu nne ha na nna ha nọọsụ n'ụlọ a ka ha na-aruteziri si ndị a na-atọ mmadụ wee tọrọ na nwanne nwoke ahụ ka a tọrụzina na nwanne ha nwanne ya nwoke emechaa wee hapụ nwanne ya nwoke abụọ onye ọlụ ahụike ewetago ka a hapụziri ewee kwee ndị ezinụlọ ha nkwa wee sị ee na a ga-ahapụ barista Jude ọgụ eji ọfọ na ọ bụrụ na ha nyochaa mechaa nyocha ha maka na fanụ na anya bụ barista na-ede akwụkwọ iji wee megide ndị anụnwa na-atọ mmadụ n'ogbe ịghọtago e, na anụ na ọ na-edegasị akwụkwọ dị e agha maka na nwanne m nwoke a sị na onye kpọrọ ya gwa ife asị na ọ chọrọ ka a mara afịa na ọhịa ka a gwadedebe ha sị ya na ọ bụ na ha nyochachazie na ha ga-ahapụzi ee eh, barista Jude anọ ọkwanye ka a na-ekwu ụbọchị na-aga ọnwa na-aga a na-echefa ka akpọ wee ruo ofu ụbọchị ha wee kpọọ wee sị ee eh, na ihe merenụ bụ ha lụzọzie maka barista Jude na nke bụ eziokwu bụ na ha agbawufu onye o nwere n'ike ọ bụ na ha nyochagide wee nyochatafụ na o nwere ike onwe ka nwa amadi ya si wee na-ede akwụkwọ iji wee mee ma na ga-enweta ihe dịka nchekwa ịmụ ụdị ha asọ ha ama ewetụ e otu wee gbufuo barista Jude otu ka o si wee e wee na-akọ n'ụbọchị ụka bụzi abalị iri na otu n'ọnwa febrụwarị n'afọ 2024 ka e welitere ya bụ ozi na ezinụlọ eh, barista eji Ejiofor anọ mgbe papa fa nụrụ ya bụ ife na nwa ya nwoke bụ onye ọkaiwu n'ọnwụọna na ha egbufu onye asị papa wee daa ka ọ bụkwa na ọ dara agbawa ya mmiri ọ daa wee ebe ahụ wee gafee wee bụrụkwa onye nwụrụ ahụ ka ọ dị ugbu a ozu mmadụ na-abụ ka a na ha achọ ịkwa na ya bụ ezinụlọ nwee hei kedu ka a ga-esi wee dị ihe nka kedu unu ka a ga-esi wee dị ihe nka ụnụ ihe a na-ekwu ị na-enweta ozi na agbasị maka a na-ekwu ihe a na-eti mkpu a na-ebe akwa a na-agwa gọọmenti na a na-adịghị mma ọ dịka na-ejiri owu fọchisie ntịfa na enwere ezigbote nchekwa na akụnụ ezigbote nchekwa ndụ na akụnụba ndị mmadụ na Anambra State ọbọsụta na Anambra State na ala Igbo ọ dịka ndị gọọmenti adaanụ ya ihe anụwa ga-eme ndị mmadụ aga na anata ụlọ onye pụzi ọrụ oyibo ọgbafu gbamie agbamie maka ndị na-asị ee na fanọ n'obe e, efe mmanụ nọ ugwu awụsa na fada anata anata onye nụ ka esi wee tọrọ nwanne ya wee gbufuo ọ dị ka onye a ga-anata ọ dị ka ọ bụrụ na onye ọbụla gbabazi ọsọ gbanasị hapụsị ala igbo kelu ndị ga-edozi ala igbo ọkwa ego ahụ onye ahụ ga-eji wee lụọ ofe ife ma ọ bụ o burie ọ naba ofe mmanụ n'ebe ndị ofe mmanụ ma ọ naba na ugwu awụsa anyị adọnọkwa na ekpesị ee na ndị igbo ada anata ụlọ ee na ha nọ na Lagos a na-egbu ha ee a na-akpa ha a na-agba ụlọ afịa ha ọkụ nke a nke ọzọ kedu ka onye a ga-esi wee natagbu ebe gọọmenti enwere ike ichekwa ndụ na akụ na ụba ndị mmadụ ee ahapụ ihe a ekwu a na-ekwu ihe na-enwere isi anụkwa anya bife wee ka m weta ịnụ ya ịgbasa ozi a ka ọ na-eru gọọmenti ntị ma fa chọrọ ịma ma na fa chọrọ ịma ka a na-agbasa ozi a ka ọ na-eru gọọmenti ntị ife anụnwa bụkwa ozu mmadụ na-abụ n'ofu ezinụlọ ọ bụrụ ọkwa ọkụkọ ọkwa ozu nwụrụ ife anụnwa e gwanụ nka mama ya ga-esi wee ji ọnwụ di na ọnwụ nwa ọkwa echi kịta nwaanyị ayaba nke esikwa ebe a nari asị na ọ gịnị hmm? ọ ọrịa m nọ n'afọ nya ife owute m nke ukwuu sị ka mkpụrụ obi na mkpụrụ obi papia zuru ike na ndokwa ise hmm, onye o mere na-edi ịghọtago ọnya bụ ihe a na-ekwu otu o mere ya ndị na-amụrụ e, ka ọnwụ na-adị agha ama maka na-eburu ozu onye ọzọ ọ dịka ebu nkwu e, nkwụ daalụkwanụ